More music at parrotvibes.com. Hola. lahụ lahụ kekene m eh, akwa nwoke na-achọ ife afọ gị eri anyị nọ na mụ na pesenta agbago ndụ apɛhyɛ ntem medoman webu anya na kɔɔto m yɛ na anwa apɛhyɛ nsem mabɛjɔli good fellow na ego ɔso marito de mula na Yes, of course. Baby, I'm sorry that I missed your Ego bomb. When I'm nest of kings Ego Tom. Also mụnwa arịgo elu kpechie ndị ọgụ chewe na bonu <laughs> na-abịa mụnwa abụghị ewu se Kola boy is underrated mana afịa n'azụ Indonesian girls na-etu m ọdịa <laughs> ndị ọcha na-achụ m se ihe isi kotere oburu I don't give a fuck unekunu si my pocket oju